ndewo na igbo class world anyị na-achọ ka anyị bido ịgụ akwụkwọ ngụ akwụkwọ ebidobe ga oge elugo ya ka anyị sikwa ka m bịa gwa unu ka unu pụtaba n'oge elugo mgbịlịmgba akụgokwe mgbịlịmgba ụka mgbịlịmgba akụọ ụmụaka nchabasị ya eze leti ga-abịa akwụkwọ mgbịlịmgba akụọ ụmụaka nchabasị ya eze leti ga-abịa akwụkwọ mgbe akụgo ụmụaka nchabasịa eze leti ga-abịa akwụkwọ hei daalụnụ dị ije na unu emeela fèrèkwetili fèrèkwetili fèrèkwetili fèrèkwetili pharaoh let my people go pharaoh let my people go fèrèkwetili fèrèkwetili pharaoh let my people go fèrèkwetili fèrèkwetili pharaoh let my people go fèrèkwetili fèrèkwetili hey daalụnụ dj na unu emeela anyị chọrọ ka anyị bịa gụọ akwụkwọ taa anyị na-agụ akwụkwọ kwa satọde ya na kwa ụka ma ọ elekere isii nke biafra land time uk time fancha bụkwa ofu nigerian time fancha bụ ofu kpọta na ụmụ unu ka anyị kụziele ụmụ unu igbo mara afọ na ana ah, anyị bụ igbo igbo klas igbo klas wọld anyị nọkwa na ngalaba igbo language police anyị nọkwa na ngalaba igbo niile anyị nọkwa igbo dị mma ọdịmma ndị igbo anyị na-achọ ka anyị kwanyite omenala na asụsụ anyị mara afọ na ala ọ dịrọ mma ma agbụrụ anyị kpochapụ ọ bụrụ na asụsụ anyị adịghị ozi agbụrụ anyị ekpochapụgo na afụghị na ọ bụrụ ihe dị mma ọ bụ ihe jọrọ njọ na-ewute n'obi ya bụ ka anyị lụsie ọlụ ike ka anyị wee nwetakwa asụsụ anyị ọzọ ndị nne na nna igbo anyị na-ayọ unu biko unu na-akụzili ụmụ unu igbo ọ bụrọ nkụzi ekwughị m ọnụ isi unu unu na-akụzili ụmụ unu asụsụ igbo ikwesịrị ịkụzi akụzi ikwesịrị ịsụli anya asụrụ unu atụzi n'ụjọ na unu nọ n'ala ndị mba ofesi mba ndị ọzọ mba ndị obodo ndị ọzọ na-emekwa nkefa na-asụ asụsụ fa ejilie na-amatafa ịbịa na ụlọ akwụkwọ ebe ụmụ m na-aga akwụkwọ onye spen ọ spanish lady ọ bịakwara ndị befa ji maka ya na abịacha ụlọ akwụkwọ ahụ abịakwara akwụkwọ oyibo ka a na-asụ ndị befa bịakwara fa sụba alfa ihe mmadụ ada anụzi obidokwe sụba anyị nọzi ka onye mmiri na-eli anyị amara ihe a na-akọ ọ bụrụ obi nwanne na mmekọlịta ifu ebe nwanne gị nọ eme ihe ịga ebe ahụ anyị na-emekwu ya anyị na-ekwukwe na-emepụta ya ifuro ebe ọbụla onye igbo ibe m nọ anyị na-agakwa ebe ahụ ọ bụkwara anụ onye igbo anyị na-aga ebe ahụ anyị bụ akịdị anyị amara oke na anyị bụ mmiri anyị enwere ilo mmiri osimiri ata ata mmiri ada ata ata osimiri ada enwe iro akịdị ada ama oke maka onwe ndị na abafasị anambra enugwu imo abịa delta nke nke a na-ekewa anyị bụ ndị Igbo klaasị anyị amara oke ana anyị bụ akịdị anyị bụ osimiri maka na akịdị ada ama oke ana osimiri a na-akwa na-ata ata mmiri ada enwekwa n'ilo ihe ọbụla onye ga-eme n'ụwa ọ ga-ekulu mmiri ṅụọ biko unu chọọ ka asụsụ anyị na mba anyị na-asị ka unu kwado anyị kwado anyị n'ụdị dị iche iche ndị nkụzi abịago ndị niile gụrụ akwụkwọ Igbo ọfụma fabia si na fa ga-akụzi nkụzi wepụta obi volunteer ihe a bụ voluntary organization biko na onye ọbụla wepụta obi ihe a bụ sacrifice ka anyị mee ka asụsụ anyị natakwa ọzọ Lụsị ibe ọla ike ndị igbo enweta agụkwa asụsụ ha ka anyị lụsị ibe ọla ike ndị igbo enweta agụkwa ọdịnala ha ka anyị lụsi ibe ọla ike ndị igbo enweta agụkwa asụsụ ha ka anyị lụsi ibe ọla ike ndị igbo enweta agụkwa ọdịnala ha o igbo klas lusi bọọlụ ike ndị igbo enweta agụkwa asụsụ ha bak ka anyị lụsi bọọlụ ike ndị igbo enweta agụkwa ọdịnala ha o igbo klas lụsi bọọlụ ike ndị igbo nwere ego onwe ha o ka anyị lụsi bọọlụ ike ndị igbo nwere egokwa onwe ha o ka anyị lụsi bọọlụ ike ndị igbo enweta agụkwa asụsụ ha o ka anyị lụsi bọọlụ ike ndị igbo enweta agụkwa ọdịnala ha o anyị nwe mmeri anyị nwe mmeri o anyị nwe mmelala anyị nwe mmeri anyị nwe mmeri ala anyị nwe mmeri anyị nwe mmeri ala anyị nwe mmeri anyị nwe mmeri ala anyị nwe mmeri oh, anyị nwe mmeri ala anyị nwe mmeri lụsi bọọlụ ike ndị igbo enweta agụkọ asụsụ ha ka anyị lụsi bọọlụ ike ndị igbo enweta agụkọ ọdịnala ha ka anyị lụsi bọọlụ ike ndị igbo enweta agụkọ asụsụ ha bak ka anyị lụsi bọọlụ ike ndị igbo enweta agụkwa ọdịnala ha igbo klas lụsi bọọlụ ike ndị igbo enweta agụkwa asụsụ ha ka anyị lụsi bọọlụ ike ndị igbo enweta agụkwa ọdịnala ha ka anyị lụsi bọọlụ ike ndị igbo enwere egokwa onwe ha o ka anyị lụsi bọọlụ ike ndị igbo enwere egokwa onwe ha ka anyị lụsi bọọlụ ike ndị igbo enwere egokwa onwe ha o ka anyị lụsi bọọlụ ike ndị igbo enwetagokwa ọdịnala ha o igbo klas lụsi bọọlụ ike ndị igbo enwetagokwa asụsụ ha bak ka ịlụsi ibe ike ndị igbo enwetagokwa ọdịnala ha o daalụnụ igbo klas anyị ga-eje baba oge akwụkwọ elugo mgbele mgba akụgo okwe ụmụaka ncha basịa eze lenti na-abịa akwụkwọ ị na-eche ihe ị ga-eme ịmara ịmara asụ igbo ịbụ onye igbo ee ịmara ka isi gị akụzili nwa gị ịmara asụ ịmara ede igbo klaasị apụtago ihe ị ga-eme bụ ideela anyị edemede na inbọks anyị o nwekwara ekwentị anyị ideela anyị si na ịchọ ịbata ka ịmụọ akwụkwọ ọ bụrụ na ịchọgodo ịkwado anyị isi na ịchọ ịkwado anyị anyị nwekwara ngalaba dị iche iche anyị bụ igbo language police ndị na-ejide ndị igbo amara asụ igbo onye igbo ọbụla na-echere anya si na ọ bụ onye igbo ọfụ onye igbo ibi ebido sụba oyibo anyị ga-ejide ya anyị nwụchike onye kpechikom anyị kwali akwanye na nsị awụsa ọ gaba ugwu awụsa maka na ọ chọrọ ịsụ igbo ọ bụrụ na ọ chọọ ịsụ igbo na ọ bụ ezigbo onye igbo ọ ya asụ igbo ya bụ onye igbo amara asụ igbo abụọkwa onye igbo ị bụrụ onye igbo chaa chaa anya bụ ndị igbo bụ ịpụtakwana anyị na-asịzi na ndị ndị otu anyị anọ na-asụ igbo kacha gaba ụmụ anyị asụrụ igbo kịta ụmụ fọna ga-asụ mba ịfụrụ na iji aka gị na-emebisi onwe gị jiri aka gị na-emebi agbụrụ gị jiri aka gị na-akata onwe gị jiri aka gị na-akpọ onwe gị mkpọkọrọ anyị melie na-amaghị ama anyị melie na mbitogeli aka anyị amara ihe anyị na-eme ma kịta anyị matalia ositadịba mma ọ dịba gboo nya bụ ka anyị teteni n'ụla ọ ya adịla anyị niile mma ise ka emesịa